Splash wave. Let me break it down like quadratic equation. Yeah. Entertainment one day someone another call. Jenny Hodge, get tired of another baby when it is on the couch. Ndiro chure beri re hachori Jimmy Hodge. I see you with one day, but just wagga one Hodge. The way beat. See a color can give you a board and kitty When they try to discourage you and they want kitty walk Konye makonako Oye marge mege meka mkusaki sehako Weda ba eko Unye niri nagarimu wele che ya koko Manewe hi idea na omoge chipna Kita koko me upas iye tika koropano Oye no chimugasimuzo onye iji ama ngwa gị ihe niile anya fọrọ n'ụzọ so ka anyị hapụ ihe ebere na abalị ọ bụrụ anwụnta maka mgbe mbido dị ije nwanne ka bụ tata nwata eto eto wara ọgọ dị kukuku buru ya nwa ọkụkọ hapụ nne ya ewe ya ya mgbe mpụtara pụtara ije a onye mma mana ehi na-enweghị ọdị ọkwachi ya na churi ji ya mere chineke ji ya okwe ka ewuta m n'isi ndị okenye ọka gwa gị na ije a na-eje adịghị isi ndị izizi ekpego azụ onye ọbụla nọzi n'azụ nwanne ga-ajụ ese ọmụ nwa bụ n'azụ Today feels like Pentecost got me speaking in mother tongue You're just a minor, so don't try to feel it more I know we risky, but I'm a star boy Join the three wise men and follow yeah. the star boy Wanna go to meet the clay, huh? You get a saga, what to see me, but then I want but now i nwa pay the way ka ngọzọ bụrụ ọkwa kaka ka mụ ka nsa gọkwa chukwudu ma gawa eso m fi na akụ gị dị n'akala gị ị ga ka gọta ọnụ wa singin now came from jungle now on the town all of me down I'm in the sky the reason why they frown on me. Cause I be like something where they never see. See, see, see, see. The man of the year that I be. I proclaim and that's what I be. And they want to the guani and the the streets is a meji. I talk about my for God up on us. So money we give I about to all I want is cash. and what splash. fool. All the sweet